ndị igbo ekelebe unu ndị igbo lienụ ndị igbo nwanụ ndị igbo makanụ ụmụnne m ndị igbo tata anyị ga-eleba anya the most sacred institution ewe n'ala igbo ma na ịbịa n'ala igbo na enwere ndị na-anọchite n'afụ maka nchekwa obodo ka obodo si adị n'ife gbasatara ọdịnala na omenana na njirimara eji wee mara ndị Igbo mana tata mụ na gị na ife. some of these institutions probably may be controlled by the church but they are one of the most powerful institution we have in the Igbo culture and tradition. Nke can't, ndị nze na ọzọ. Do you know that nze na ọzọ in the Igbo cosmology, bụ the institution dị sacred is one of most powerful institution a na-enegara anya onye ka ndị be si na ọ bụrụ na afụ nze ebi okwu maka na nze bụ ihe dị asọ n'ala Igbo mana ụnụ na-anya tata kedu ọrụ ndị nze na-arụ tata mụ na gị nọ ọdụdụ ndị nze bụ nọ n'isi ụka ikekwe ọ bụrụ na ha bụ a of night in the church mana ikwute ife gbasatara ọdịnala na omenala Igbo feme ya ignore mana fa nwere mmasị bịa n'ọdịnala na omenala Igbo chie nze na ọzọ likewise ndị igwe ndị eze ndị obi kemgbọ ndị igwe na-agba iji wee chekwaba obodo omenala na ọdịnala na njirimara eji wee mara ndị ipo ọ ga-abụ ife rụrụ arụ bụ ife ọrụ udere na njọ ma wekwa nkakwụ n'isi na igwe na-achị obodo na ndị nze na ọzọ ga-anọdụ n'obodo a na-emebisi njirimara eji wee mara ndị Igbo kedu ọrụ ndị nze na ọzọ n'obodo ọrụfa bụ ichekwaba ife nke a hanyere ha n'aka ọnya ọ ga-abụ ịnanya n'anya tata ịfụ na ka esi echi nze na ọzọ abụrụziro ka esi echi ya maka gburugburu ịma na na a na-asọ onye nze na onye ọzọ ile tupu echie ya echichi mana obodo one ma one na-emetụ ya bụ ife ka ịgba na onye nze na-anọdụ n'eziokwu na ịkwụwa aka ọtọ onye ka ọ ga-abụ na ịbịa n'ala Igbo ishi nze na ọzọ abụrụ echichi ụmụazị ọ bụ echichi ndị nwere ọgụgụ isi na amamife na ndị nwere onwefe ka ha rụarụ obodo ọrụ ụdị ha ka ọ dị na ndị igwe ama na ọ kwere gị nghọta na agba nke a ga m akọpụtakwara ụnụ ọtụtụ most secret institution enwe n'ala Igbo a sị ka ọ ben n'ọfụ biko ọ bụrụ na ị nabatara ife ozi a kaba arụ gbasaa ya ka ụmụnna anyị sonye cheta na ọ bụ na nkụzi ọdịnala omenala na njirimara eji wee mara ndị Igbo ka mụ mbụ maazị UC gbatara ọkpa mụnwa gaa na my two page ka ị were anya gị mee gịnị gbara onwe gị ife isiokwu anyị n'ụbọchị taa the institution enwe na onye ụyanwụ na ngwọ na nke bụ nkwụ na-abịa ụmụnne m ndewonu